ndị ọma ji eme dalụkwa m maka ịnọrọ n'ụbọchị nke taata aka m ka ọ bụ na-eme onye na-agbasa kripto na asụsụ igbo ụbọchị nke taata ihe chi kụziri anyị bụ ka anyị ga-esi wee mepee binance akaụntụ anyị verify kwa anyị na-egbughị oge ọbụla ya bụ usoro ihe esi wee mee ihe ọ dịrị gị mfe bụ ọ bụ nye n'anya fụ na edepụtara m ihe a n'usoro ka ihe esi wee mee na mbụ ị ga-eklik na link a dị ebe a ọ bụrụ na ị chọọ ịnweta link a ị na eche ike na my description ị ga-afụ ya ya bụ na iklikie na ya anyị ga-egosi gị ebe ị ga-etinye ya email adreesị then ichuzuo paswọdụ ikretie paswọdụ siri ike then tinye ọ bụrụ na imechi ihe a tinye ya email a ga-asị verify ya email gị then ọ bụrụ na imechi ihe a niile kreti ya akaụntụ ọ bụrụ na ọ masị gị ị download Binance app ọkwa na ọ masị ọkwanụ gị ị e na use your site or na use your system so ka ngosi gosi anyị ka anyị si wee mepee ka nkirike na link a ka anyị fụ nkọwa kịta so dịka nsikwu na mbụ link a ịnanya na ma description ị ga-afụ ya so ọ bụrụ na ịkụpị aka na link a ị ga-afụ na ọ ga-edikteti ebe ị nọ ozugbo mana ọ bụrụ na ọ gosighị ebe ị nọ ihe ga eme bụ ịpịa aka ebe akịta naijiria dị so ịpị aka na this drop down arrow itinye kọntrị nọ na ọ na imechi ihe a niile ịpịzie confirm ọ na ịpịa confirm ị na-anya bụ ịfụ na ịchọọ itinye meelụ gị maọbụ yuzuo fon nọmba gị so nke ọ ọbụla ị chọrọ ime itinye then itinyere paswọọdụ ichuzo paswọọdụ masị gị then ịgbata na ebe fo ebe a sịrị subscribe to email update ọ bụ na iche ị na-enweta update from Binance iklik nke a then ebe ọzọ ya agbakwa mbọ fụ na ọ dị klik bụ this ebe a na-asị gị gị mee agree to um, gị gụọ ma ghọta ma kwenye maka Binance terms of services na ọ na-imechizi ihe a niile ihe ọzọ ị ga-emezi bụ ikreti akaụntụ ebe ọ bụ na ikreticha akaụntụ ihe ọzọ ị ga-emezi bụ otu ị ga-esi verifies your account ka iwe nwee ike na transact na-ego kripto na-esend kripto out na ihe ndị ọzọ ị kwesịrị na-eme nekwa anya ebe ịfụ na edepụtakwa m ihe a niile n'usoro so ihe ọzọ ihe izi ị ga-eme bụ ọ bụ na ị na-eyu site maọbụ ị na-eyuzu app ị gaa na yuza center identification then ị gaa na ikike na get verified na ọ bụ niile anyị fụ na enwere basic enwere 3 identification processes inwere ike iji wee mee nke izi bụ basic nke abụọ intermediate nke ịtọ bụ advanced so ị na-anya fụ na dị basic bụ onweghị ihe a ga-ajụ gị dị much ọ sọsọ afa gị oge amụ gị na adresị gị then intermediate a bụ ị ga-eme upload your government issued ID ihe then mekwa your first identification verification mana ị na-anya fụ na eyizukwa na photocopy photocopy eh, ọ bụ na onye gọọmenti ID issued ID na-eyuzu eyuzu na photocopy ihe eyuzu bụ original ya then ihe eyuzu your voters card then ọ na imechaa nke ahụ ịfụ na ihe ọzọ na-esozi ya bụ advance so ị ya agba mbọ fụ na itinyelu date of birth gị dị correct tinye afa gị otu o wee dị na your id then address gị itinye ya ọfụma so that ihe ọ na-eme upload your address na this advance ka o correspond ka hapụ reject your verification onye na-anya ifu na most people ha mechaa mee upload reject ya ọ obere mistake ndị a bụ ihe na-emeje a reject their verification so ọ bụ na isoro usoro a ịfụ na ihe ọ ya agarugo ọfụma so ka anyị gazie na binance app n'aka ka ngosi unu ka ị ga-esi wee mee ọfụma so ọ bụ na ịbịa ebe a kịta ịnanya n'elu ebe a ị ya afụ ebe ị ga-apị aka so ọ bụ na ịpịa aka ebe a kịta ịnanya n'akụkụ ebe a ị ga-afụ everify ego mmanya obodo ọ bụrụ na ma everify ego mmanya ị bụrụ na ị verify yi n'anya na nke gị ị ga-afụ a ga-asị gị verify so ọ bụrụ na ịpị aka ebe a ọ bụrụ na ịpị aka ebe a kịta ka o mepechaa ị na-anya ọ ka m kọwa na mgbe ị ya afụ personal information ahụ na-anya ebe a kata efu ihe ndị a niile ha nkọwa mbụ personal information ahụ then ịfụ e gọọmenti issued id dị eme facial recognition igosi ihu gị then ị na-anya efu na imechaa nke a efu na e e depozit gị ya bụ 50k withdrawal 50k mana p2p bụ limited na ọ na ị na-anya efu na maka ihe ndị a bụ mostly maka ndị na-eji eme biznes ị na-anya fụ na deposit na withdrawal bụ emego emego ya increase inwere ike idepoziti nnukwu ego karịa otu ọ dịbụ ebe a so ihe a bụ otu ihe esi wee menye bụ ihe ma proof of um, address na all these things otu nso kọwa ihe ha niile na mbụ tụaka esi wee mee ọ ga ọfụma ị na-eme ya gba mbọ fụ na itinyere ihe niile correctly ị na-etinye afa gị na-etinye date of birth na-etinye adreesị tinye ya ka o wee ọnwụ na asị gị mee provide proof of address ị nwere ike iyuzu utility bill ma ọ bụ nwere ike iyuzu utility bill ma um, bank statement wee mee proof of address na ndị bara otu a bụ otu ya esi wee mee ọ ga na-enweghị nsogbu ọbụla daalụ maka ịnọnyere m n'ụbọchị nketa taata ka m fụwa gị oge ọzọ agazie